AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị abịala ọzọ n'ụbọchị taa akakwala m arịọ amara nke Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị na-asị ka ihe gara gị nke ọma ka ihe gara anyị niile nke ọma ka onye nwe anyị na-edukwa anyị ka anyị na-aga n'iru n'ileba anya n'isiokwu a nke anyị palitere ụbọchị gara aga na nchịkọta okwu a n'ụbọchị gara aga emere m ka anyị matasị na taa ka anyị ga-amata ihe kpatara ike ji sị na iwe dị ya ebe Chineke nọ matakwa na isiokwu anyị ka bụkwa enwetaghị ihe ọ gaara abụ a. nke batara n'ụlọ ọrụ enyi ya nwoke enyi ya nwoke si ya ugbu a biko mee ka mata ihe kpatara iji na-ewesara Chineke iwe ya sị ya ọ bụ n'ihi na ọ sị na m kwara iko n'izu gara aga gị onye na-ege ntị nke a bụ ọsịsa ya na Chineke sị na ya kwara iko n'izu gara aga ọ hụrụ Chineke ebe ole ọ bụ obi ya na-ata ya ụta n'ihi na ka a na-azụlite ya n'ụlọ nne ya na nna ya emeela ka ọ mata ihe ndị nke o kwesịrị ime na ihe ndị nke ọ na-ekwesịghị ime kama ọ bụ onye na-anaghị enwe nlekere anya ọ bụ ya kpatara ụta nke obi ya na-ata ya tinyere ya n'obi ezu ike chetakwa na anyị si na Ikechi nwere nwaanyị obi ya ataala ya ụta mee ka ọ mata na ihe ọ na-emeje bụ ihe ụzọ anyị dum bụ ndị na-atụ egwu Chineke anyị niile onye ọbụla nke na-emepe akwụkwọ nsọ amara na Chineke kpọrọ ịkwa iko asị n'akwụkwọ ọpụpụ isi ohu ebe ahụ ka Chineke nyere iwu nke ga na-achị anyị na ya na nke ga na-achị anyị na mmadụ ibe anyị iwu asaa bụ nke si gị gaa kwala iko ọ dị ihe Chineke hụrụ sị gị akwala iko ịkwa iko na-emebi ọtụtụ ihe ọ na-eme nwatakịrị anaghị enwekwa nkwanye ugwu nye ndị nwe ya ọ na-eme nwatakịrị ọ nga ọha agbapụ n'ụlọ nne na nna ya ọ na-eme nwatakịrị ọ otu ọha ya elegide dimkpa anya n'ihu gọọ ya mmụọ nke a bụ mgbe ekwensu mejupụtaworo obi mmadụ ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ Jenesis isi isii ị ga-ahụ na otu n'ime ihe ndị nke kpatara Chineke ji mebie ụwa bụ ịkwa iko mgbe ụmụ nke Chineke bidoro na-alụ ụmụ nke mmadụ ihe ọjọọ wee baa ụba obi Chineke wee gbanwee ebe mmadụ okereke nọ ya nwee mkpebi si na ọ ga-ala ụwa n'iyi ọ lakwara n'ụwa ahụ n'iyi ma n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ana m achọ ime ka ị marasị na mgbe ọbụla mgbe ọbụla ị mere ihe ahụ nke asị emena n'ihi na onye ahụ si eme n'ihe a bụ onye kachasị na amamihe ọ bụ onye kere gị ọ dịghị ihe ọ na-achọ achọ ebe ị nọ ọ sị ha ala gị eme n'ihe a ime ya n'ezie obi agaghị ezu gị ike ọ gakwa na agara gị nke ọma n'ihi na ime na ihe ahụ nke Chineke onye kere gị bụ nna gị si gị ga-emena ya mere mgbe nne gị ikwu ịgaghị nụ nna ekwuo ịgaghị nụ ọ bụghị nne na nna ka ị na-enupụrụ isi ọ bụ Chineke onye kere gị onye tọworo ụkpụrụ a nke iji adị ndụ bụ onye ị na-enupụrụ isi ndị ntụlọbịa biko geenụ m ntị na ntụgharị uche nke ụbọchị ndị a mgbe enyi ya nwoke ji nụ na Chineke si ya na ọ kwara iko n'izu gara aga ebe niile dere ji ọ dịghị onye nwere ike ikwu okwu ọzọ mgbe nwantịntị oge gasịrị enyi ya nwoke akpọọ ya Ikechi ugbu a ahụna m ihe kpatara Chineke ji wesa gị iwe n'ihi na Ị meghị ihe ị kwesịrị ime ị dara iwu nke Chineke ugbu a ọ bụ gịnị kpatara iwe ji dị gị ebe Chineke nọ Ikechi bido kọwawa na o ruela ọnwa ole na ole na ebe ọ na-arụ ọrụ na ọ dị otu nwa agbọghọ nke ya na ya na-arụkọ ọrụ n'otu ụlọ ọrụ obi ya dị ebe nwaanyị ahụ nọ na ya arịọcha Chineke arịrịọ si Chineke ya biko ma o mee ka ọ ghara ịdaba n'ọnwụnwa ebe nwaanyị ya nọ na Chineke agbachi ya nkịtị gị onye mụ na ya na-atụgharị uche lee ihe kpatara ike echi ji wesara Chineke iwe mgbe ị were aka na-esenye n'ọkụ ị na-esenye aka n'ọkụ ọ bụ na ị maghị na ọkụ na-ata ata Chineke agwala anyị sị na ịkwa iko na ọ dịghị mma na ọ masịghị ya onye emena ya n'ihi ụdị okoro nke na-eso ịkwa iko ile anya ọtụtụ ezinụlọ dịka anyị na-ekwu mgbe niile ga-ahụ na ezinụlọ ụfọdụ bụ ndị na-agbabi site na ịkwa iko ọ ndị na-ehiwe ezinụlọ ọnwa abụọ ezinụlọ ahụ agbakesiela n'ihi amaghị ihe mmadụ bara n'ime ya n'ihi ekwesịghị ntụkwasị obi n'ihi ịmara ihe ndị ụfọdụ mgbe ị na-aka akabeghị nku mgbe ị na-erughị eru ana m ekwu okwu mgbe gara aga m sị na ihe ahụ ọ bụ imenwe gị na-enyo si ma ọ dị onye na-ahụ gị gị na-eme ya na nzuzo nke ahụ ezuola ime gị ka ị marasị na ihe anyị na-etinye aka na ya na ọ bụ ihe ọjọọ na o kwesịghị ekwesị emekwara m ka matasị na mgbe ọbụla nwatakịrị nwoke ọbụla maọbụ nwatakịrị nwaanyị ọbụla garuru ịlụ di maọbụ ịlụ nwaanyị n'ezie ị ga-ahụ na nne gị nna gị ndị gbara gị gburugburu ga-abụ ndị ga na-echetara gị sị nna nne o ruola mgbe a ga-eme ihe dị otu a onye a bịara ụbọchị a eche m ma ọ bụ ihe gị na ya kpara otu ahụ ka ọ na-adị n'ihi na itoruola ya ọ dịkwanụ onye amaghị na itoruola ya ya agụnwa ndị mmadụ agụ na onye a kwesịrị ị na-eche echiche otu afọ ya ha ọ bụ otu anyị si na-ele ya anya ọ bụkwanụ nke bụ eziokwu ya mere Ikechi na-ewesara Chineke iwe na Ikechi hụrụ na nramahụ dị n'ụzọ ọ na agbado ya ewere onwe ya tinye n'ụzọ ahụ na-achọ ka Chineke bịa pụfụta ya ebe ahụ ma Chineke asịla gbara ihe dị otu a ọsọ gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa gị nne gị nna gị ndị ntorobịa onye ọ bụla nke na-eketa oke na-etụgharị uche n'ụbọchị nke taa ọ bụrụ na odo gị anya na ịkwa iko bụ ihe ọjọọ mụta ya n'ụbọchị taa sepụ onwe gị na ụzọ dị otu ahụ n'ihi na mgbe ahụ ị na-eme ihe nke na-adịghị Chineke ụtọ ihe nke na-eme ka Chineke gbarụọ iru n'ezie iru nke gị ga-agbarụ ị gaghị enwe udo n'ime obi gị anyị ga-ahapụ okwu a n'ebe a n'ụbọchị taa biko echi ka anyị gawakwa n'iru aga m eme ka anyị mata mgbe ị kwesịrị ịchịkọ okwu a ọnụ ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yaho dot com maọbụ arigiria at gmail com kọrọ na ekwentị na 0706 363 7224. 0706 363 7224. Ezi enyi m mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo n'ime obi gị onye ọma na-ege ntị nọ na-ekpere onye mgbasa ozi ekpere mgbe anyị ga-akpọbata ya ma ugbu a ka anyị nụ abụọma nke ga-ewuli mmụọ anyị Música ekelela ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke na ngọzi ya baru n'ụba n'aha jizọs unu emeela na abụ ọma nkunu anyị ezi onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe ga-ara gị nke ọma gị nwa Chineke na-ege m ntị Chineke gọziekwa gị ohere ọzọ adịrịla anyị n'ala ndị dị ndụ n'oge nke a ịnụ okwu a na-eduzi anyị n'ije anyị n'ụwa nke na-agbakwa anyị ume ka anyị kpee ekpere ma gawa n'ihu ezi Chineke anyị gị onye pụrụ ime ihe niile gị onye ike niile dịkwa n'aka gị gị chi nke na-adị ndụ ruo mgbe niile obi anyị na-ejupụta n'ọṅụ n'ihi ị na-agọzi anyị ị na-anapụta anyị na nrịrịa ị na-agwọkwa anyị nrịrịa ị na-anapụtakwa anyị n'aka ihe ize ndụ niile na na mberede niile n'ozi anyị ọ bụghị n'ihi ezi omume anyị kama ọ bụ n'ihi ịdị mma gị n'oge nke a nna nke eluigwe dịka anyị na-aga ịnụ okwu gị nye anyị mmụọ nke nghọta nyekwa anyị ike ibi ndụ dị ka ị na-achọ n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Daniel isi mbụ amaokwu nke itoolu akwụkwọ Daniel isi mbụ amaokwu nke itoolu Chineke wee nye Daniel ka e nwee ebere na obi ebere niile na-arụ ya n'ihu onyeisi ndị ọnaozi isiokwu anyị n'oge nke a bụ gịnị ka ị mụtara n'ụlọ nna gị gịnị ka ị mụtara n'ụlọ nna gị dịka anyị hụrụ Daniel n'oge a Daniel bụ nwa Juu adọrọ n'agha mgbe Nebukadneza meriri ala isrel wee dọrọ ha n'agha kpọrọ ha gaa n'ala Babilọn mana tupu a na-adọrọ Daniel n'agha ya na ndị ọzọ ọ dị okwu Chineke kwuru na Jenesis mgbe ọ na-aga ibibi ala Sọdọm na gomoro o kwuru sị na ọ dịghị otu ya ga-esi hafụ ịgwa Abraham ihe ya na-aga ime n'ihi gịnị na aga ime ya nnukwu obodo karịa na ya ga-ime ya nnukwu obodo na ọ ga-ezi ụmụ ya na ụmụ ụmụ ya eziokwu a eziokwu a bụ nke anyị hụrụ n'ime ụmụ isrel sikwa ebraham baa na Isaac baa na Jekọb baa na agbụrụ ya niile ha ji okwu Chineke kpọrọ ihe n'oge anyị na-ekwu okwu ya Daniel bụ nwa nọrọ afọ iri na asaa adọrọ ya n'agha gaa n'obodo ndị ọzọ n'ihi na ọ mara na ikwesị ntụkwasị obi Chineke ọ dịghị mgbe ọ bịara sị ebe Chineke ghara anyị adọrọ anyị n'agha Chineke bụ onye ọjọọ Chineke adịghịkwa ya n'ihi ya ka m otu ọ sọrọ m o nwere ọmịiko na mmehie ha mere ya nwee nchegharị ya ewute ya ọbụnadị n'ala ndị mba ebe a dọrọ ya n'agha ya na ọkwa na-ekpere Chineke n'ime mmụọ na eziokwu ọka nke mgbe ọ bara na n'ihe na-adịghị ọcha dịka ọ maara ihe dị ọcha na ihe na-adịghị ọcha ọ dịghị mgbe o kwere ka ịdọrọ n'agha gbuo asụsụ nke eziokwu dị ya n'ime oge ebupụtasịrị ihe ndị a niile ya ele onwe ya anya lee anya n'elu lee anya n'ala leekwa mmadụ atọ ndị ọzọ maara ihe ọ maara kwekwara ihe o kwere nnọkwa ebe ahụ ha ewere anya gbaa izu akwụkwọ nsọ si na Daniel kpebiri n'ala ala obi ya na ọ gaghị iji ihe ọṅụṅụ a na ihe oriri a merụọ onwe ya mee ka ya na Chineke ghara ịdị na mma nke a bụ ihe mmụta anyị kwesịrị ịma mgbe ụfọ anyị na-asị na ihe niile dị ọcha na ihe niile dị mma ihe niile bụ ka eriwe ya ebe a sị ee e, na ọdụ ụfọdụ ihe anyị ga-eri ga-emerụ mmerịkọta anyị na Chineke nke ga-eme ka ịkpa dị n'etiti mmerịkọta anyị na Chineke nke nwekwara ike ime mgbe Chineke na-agba anyị okwu anyị agaghị nụ ma ọ bụ anyị agaghị inwe ọnụ gwa Chineke okwu otu o kwesịrị mgbe Daniel jiri arịrịọ a akwụkwọ nsọ mere na Chineke bara onye ọnụ ozi a n'obi ya ekwe n'agbanyeghị oge niile o were ya mana o kwere otu ọṅụ anyị nwere bụ na o kwere chineke agharịfukwanụ daniel chineke agharịfughị okwu ya o mere na n'ime abalị iri nke daniel rịọrọ arịrịọ onye onozi a hụrụ ọdịiche mgbe onye onozi a ji hụ ọdịiche ya ewefucha ihe ndị a niile nwee obi ike nwee nkwamike ọbụnadị mgbe oge gasịrị akpọpụtara daniel onye onozi nwere ọṅụ site n'ebe daniel na ndị otu ya nọ n'ihi akwụkwọ nsọ gbara àmà na nghọta ha na izu ha na ahụike ha n'ụzọ niile abụghị ha ga-eji tụnyere ndị nke ọzọ ndị na-eri dịka ihe ọṅụṅụ na ihe oriri eze si dị gịnị ka ọ na-egosipụta anyị nye ndị ntorobịa n'ụbọchị taa ọ bụrụ na anyị ejighị okwu Chineke nke eji na-azụlite anyị n'ụlọ nne na nna anyị kpọrọ ihe anyị pụọ n'ezi anyị agaghị inwe ike ịnọgidesi ike n'okwu a anyị pụọ n'ezi ma anyị ejighị ya kpọrọ ihe anyị anọgidesighị ike ihe nrụpụta ya agaghị ibuli anyị elu ọ gaghị ibuli Chineke anyị elu chee uche banyere ọ bụrụ na Daniel ruru ebe ahụ were ihere were ụjọ were ihe niile fọnyesiwe n'ọnụ ihe nlụpụta ndị a niile anyị na-ahụ n'ime ndụ nwa okorobịa dị afọ iri na asaa ọ ga-abụ ịfụta ihe n'ihi ya ka o ji dị mkpa anyị niile bụ ndị ntorobịa n'ụbọchị taa ga-iji onwe anyị ajụjụ sị Elee ihe ndị eji chuo m mmiri n'ihi anyị dị dịka Daniel n'ụbọchị taa ọtụtụ anyị mgbe a mụrụ anyị ekwuru anyị gaa n'ihu Chineke chọọ anyị n'ihu Chineke agọzie anyị si nne na nna anyị kpọrọ anyị laa jee zụlite anyị n'ụzọ nke ịsọpụrụ Chineke n'ụzọ nke ịtụ egwu Chineke n'ụzọ nke ezi omume na ịdị ọcha mana mgbe anyị ga-ebili ịnọnyere eziokwu ma ọ bụ igosipụta eziokwu a nke eji zụọ anyị anyị agọnahụ ya ọ bụ ihe ịma mgba nye anyị n'ụbọchị taa na anyị ga-abụ ndị ga-anọ dịka ndị ntorobịa nwee ihe nlereanya n'ebe Daniel nọ n'ihi Daniel bụ ezi ihe nlereanya nye onye ntorobịa ọbụla iri afọ asaa ka ọ dị mana o guzoro n'ụzọ Chineke o wedara onwe ya ala rịọ arịrịọ amara sị biko nyetụ m nwa obere oge lee m anya lee ndị ọzọ ihe a gosiri nkwamiko o nwere n'ebe okwu Chineke dị ihe a gosiri ntụkwasị obi ya n'ime nzụlite ya dị ọ bụ ihe dịịrị anyị ndị ntorobịa n'ụbọchị taa iji si eziokwu eji na-azụlite anyị aka ike ka anyị jisie ya ike kwere ya n'ihi ihe nlụpụta ya ga-ebuli anyị elu ọ ga-enye anyị ọṅụ ọ ga-agọzi obodo anyị ọ bụrụ na ndị ntorobịa wepụ aka onwe n'ofe mgbe ọghọbeghị aka mmadụ n'ụbọchị taa olileanya dịrị ndụ anyị n'ihi ya ka o ji dị mkpa dịka anyị na-elenye anya na ndụ Daniel gbasara ihe ọ mụtara n'obodo ha gbasara ihe ọ mụtara n'ezinụlọ ha ka anyị jiri ihe ọma ndị okwu Chineke ndị anyị ji anyị bie ndụ ọ ga-adịrị anyị na mma ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi na anyị ahụ na ndụ Daniel mgbe ọ dị afọ iri na asaa ọ bụ obere nwa nwa ntorobịa mana iji ya jee ozi o kwenyere n'okwu gị tinye ụdịrị mmụọ ahụ n'ime anyị taa ka anyị jisie okwu gị ike ma bie ndụ dị ka ị na-achọ n'aha Jizọs m na-elu ilu udo oge m na-elu ilu ọ ụwa na-enye ụwa na-enye kama onwe m na-enye Yeah.

bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo maọbụ arnigiria at gmail com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ugbu a ka anyị were ohere a kelee onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye okenye Chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa anyị na-arịọ ka mara Chineke ngọzi ya na ịhụnanya ya dakwasị gị na ezinụlọ gị n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo